mkpughe isi nke abụọ degara m ozi nke nzukọ kraịst dị n'efesọs akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye na-eji kpakpando asaa ahụ n'aka nri ya onye na-ejegharị n'etiti ihe ịdọba oriọna asaa ahụ nke eji edo mee amatara m ọlụ gị niile na ndọgbu ị na-adọgbu onwe gị n'ọlụ na ntachi obi gị matakwa na ị pụghị ịnagide ndị ọjọọ ị nwakwara ndị na-akpọ onwe ha ndị ozi ma ha abụghị ị wee hụ na ha bụ ndị ụgha ị nwekwara ntachi obi ị ibu n'ihi aha m ike aka agwụghịkwa gị ma enwere m nke a imegide gị na ịrapụrụ ịhụnanya ahụ ị nwere na mbụ ya mere cheta ebe i siworo dapụ gị chegharịkwa lụkwa ọrụ mbụ ma a sị na imeghị otu a ana m abịakwute gị m ga-ewepụkwa ihe ịdọba oriọna gị n'ọnọdụ ya ma a sị na ị chegharịghị otu ọ dị nke a ka ị nwere na ị na-akpọ ọrụ niile nke ndị nikolatian asị bụ nke mụ onwe m na-akpọkwa asị onye nwere ntị ya nụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ Kraịst onye na-emeri emeri ya ka m ga-ekwenye ka o rie mkpụrụ si n'osisi nke ndụ ahụ pụta bụ nke dị na paradaịs nke Chineke degakwara mmụọ ozi nke nzukọ Kraịst dị na Smyrna akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye ahụ nke bụ onye mbụ na onye ikpeazụ onye ghọrọ onye nwụrụ anwụ wee dịba ndụ amatara m mkpagbu gị na ogbenye ịbụ ma ịbụ ọgaranya na nkwulu Chineke nke ndị na-asị na ha bụ ndị Juu ma ha abụghị kama ha bụ ụlọ nzukọ Seta, atụla ahụhụ niile ịgaji ịhụ egwu lee ekwensu gaje ịtụba ụfọdụ n'etiti unu n'ime ụlọ mkpọrọ ka e wee nwaa unu unu ga-enwekwa mkpagbu ụbọchị iri gosi onwe gị onye kwesịrị ntụkwasị obi ruo ọnwụ m ga-enyekwa gị okpueze ahụ bụ ndụ onye nwere ntị ya na ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst onye na-emeri emeri agaghị emejọ ya site n'ọnwụ nke abụọ ahụ degakwara m ozi nke nzukọ kraịst dị na pagamọm akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye ahụ nke nwere mma agha dị nkọ ahụ nke nwere iru abụọ amatara ebe ibi bụ ebe oche eze setan dị ị ejidesikwa aha m ike ịgọnarịghịkwa okwukwe m ọbụna n'ụbọchị antipas onye ama m onye nke m kwesịrị ntụkwasị obi onye e gburu n'etiti unu ebe Seta m bi ma enwere m ihe ole na ole imegide gị n'ihi na ị nwere n'ebe ahụ ụfọdụ ndị na-ejidesi ozizi belam ike bụ onye na-ezi bela ịtọgbọ n'iru ụmụ Izrel ihe ịma n'ọnya ka ha rie ihe a chụrụ n'aja nye arụsị ka ha kwakwa iko otu a gị onwe gị nwekwara ụfọdụ ndị na-ejidesi osisi ndị nikolata ike otu ahụ ya mere chegharịa ma a sị na imeghị otu a ana m abịakwute gị ọsọ ọsọ m ga-ewerekwa mma agha nke ọnụ m bụ agha megide ha onye nwere ntị ya na ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst onye na-emeri emeri ya ka m ga-enye ụfọdụ n'ime mmanụ ahụ nke ezobeworo m ga-enyekwa ya nkume ọcha n'elu nkume ahụ ka edowokwara aha ọhụụ nke ọ na-adịghị onye ọbụla matara ma ọ bụghị onye na-anata ya degekwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na taitaira akwụkwọ sị ihe ndị a ka ọkpara chineke na-ekwu onye anya ya abụọ dị ka ire ọkụ ụkwụ ya abụọ dịkwa ka ọla akwọchapụrụ ka o gbupụ amatara m ọlụ gị niile na ịhụnanya gị na okwukwe gị na ije ozi gị na ntachi obi gị matakwa na ọlụ ikpeazụ gị karịrị nke mbụ ma enwere m nke a imegide gị na ikwere nwaanyị ahụ bụ Jezebel onye na-akpọ onwe ya onye amụma nwaanyị ọ na-ezikwa ndị m ihe na-eduhiekwa ha ka ha kwa iko rikwa ya a chụrụ aja nye arụsị enyekwara m ya oge ka o wee chegharịa ma ọ chọghị ichegharị n'ịkwa iko ya lee ana m atụba ya n'ihe ndina tụbakwa ndị soro ya kwa iko n'ime oke mkpagbu ma a sị na ha echegharịghị n'ọlụ ya m ga-ewerekwa ọnwụ gbue ụmụ ya nzukọ kraịst niile ga-amarakwa na mụ onwe m bụ onye na-enyocha akụrụ na obi niile m ga-enyekwa unu n'otu n'otu dịka ọrụ niile unu si dị ma unu ka m na-agwa bụ ndị fọdụrụ na Taịtaịra ka unu ra bụ ndị na-enweghị osisi a mmadụ ndị na-amaghị ihe niile dị omimi nke dị dịka ha na-ekwu ebokwasịghị m unu ịbụ arụ ọzọ otu ọ dị ihe unu nwere jidesianụ ya ike rue mgbe m ga-abịa onye na-emeri emeri na onye na-edebe ọrụ m niile ruo ọgwụgwụ ihe niile ya ka m ga-enyekwa ike ịchị mba niile ọ ga-ewerekwa mkpanaka igwe zụọ aha dịka atụrụ dịka a na-akụjisi ite nke ọkpụ ite dịka mụ onwe m natawokwara n'aka nna m m ga-enyekwa ya kpakpando ụtụtụ onye nwere ntị ya na ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst